akwụkwọ ozi mbụ nke pọl onyeozi degara timoti timoti nke mbụ isi nke mbụ pọl onyeozi nke kraịst jizọs ka ihe ahụ si dị nke chineke bụ onye nzọpụta anyị na kraịst jizọs bụ onye anyị na-ele anya ya nyere n'iwu ana m edegara timoti akwụkwọ bụ ezi nwa m n'okwukwe amara na ebere na udo gị nke si n'aka chineke bụ nna anyị na kraịst jizọs onye nwe anyị pụta dịka m rịọrọ gị ka ị nọgide n'efesọs mgbe m ịga n'ime masedonia ka ị wee nye mmadụ ụfọdụ iwu ka a ghara izi ihe dị iche ka a gharakwa ịṅa ntị akụkọ iro dị iche iche na akụkọ osusu ọmụmụ dị iche iche na-adịghị agwụ agwụ nke bụ ihe na-akpata ajụjụ karị ịkpata ọchịchị ezinụlọ nke Chineke nke dị n'ime okwukwe otu a ka m na-eme ugbu a ma ihe ezubere iweta n'iwu ahụ bụ ịhụnanya sitere n'obi ọcha na ezi akọ na uche na okwukwe nke iru abụọ na-adịghị ya nke mmadụ ụfọdụ ebe ha hiere ha ha siri n'ime ha jehie wee kwuo okwu efu chọkwa ịbụ ndị ozizi nke iwu ọ bụ ezie na ha aghọtaghị ihe ha na-ekwu ha aghọtaghịkwa ihe ahụ ha na-ekwusi ike banyere ha ma anyị matara na iwu ahụ dị mma ma ọ bụrụ na onye ọbụla ewere ya mee ihe n'ụzọ kwesịrị iwu ebe nke a na adịghị enye onye ezi omume iwu kama a na-enye ndị na-emebi iwu ndị na-ekweghịkwa ịdị n'okpuru iwu nye ndị na-asọpụrụghị Chineke ndị bụkwa ndị mmehie nye ndị na-adịghị ọcha n'obi ndị emerụkwara emerụ nye ndị na-egbu nna ha na ndị na-egbu nne ha nye ndị na-egbu mmadụ nye ndị na-akwa iko nye ndị ikom na-emerụ onwe ha na-arụ ndị ikom nye ndị na-ezu mmadụ n'ori nye ndị ụgha nye ndị na-aṅụ iyi ụgha ma ọ bụrụkwa na ihe ọbụla ọzọ dị iche dị na-emegide ozizi ahụ nke na-enye ezi ndụ dịka ozi ọma nke ebube nke Chineke dị ngọzi si dị nke enyere mụ onwe m n'aka na ntụkwasị obi idebe ana m ekele onye ahụ nke mere m ka m dị ike bụ Kraịst Jizọs onye anyị n'ihi na ọ gụrụ m na onye kwesịrị ntụkwasị obi ebe ọ debere m ijere ya ozi ọ bụ ezie na abụ m onye na-ekwuru Chineke na mbụ bụrụkwa onye nsogbu na onye na-eme mmadụ ihe ihere otu ọ dị ọ mere m ebere n'ihi na emere m ya na-amaghị ama n'ime ekweghị ekwe ma mara nke onye nwe anyị ya na okwukwe na ịhụnanya nke dị n'ime kraịst jizọs riri nne nke ukwuu okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma n'ụzọ niile ọbụla na kraịst jizọs bịara n'ụwa ịzọpụta ndị mmehie ndị mụ onwe m bụ onye isi ha otu ọ dị ọ bụ n'ihi nke a ka e mere m ebere ka ọ wee bụrụ n'ime mụ onwe m bụ onye isi ka Jizọs Kraịst ga-egosi ogologo ntachi obi ya niile ka m bụrụ ihe ilere anya n'etiti ndị gaje ikwere na ya ka ha nata ndụ ebighị ebi ma eze nke mgbe niile nke a na-apụghị imebi emebi nke a na-apụghị ịhụ anya onye naanị ya bụ Chineke nsọpụrụ na otuto dịrị ya ruo mgbe niile ebighị ebi amen iwu a ka m na-enye n'aka gị debe nwa m timoti dịka amụma niile si dị nke e ụzọ bụ banyere gị ka ị wee were ha bụ agha ọma nke a na-enwe okwukwe na ezi akọ na uche nke ụfọdụ nupụrụ n'ebe ha nọ ụgbọ ha wee pụọ n'ebe okwukwe anyị dị ndị haimenius na alexander nọ n'etiti ha ndị m nye n'aka setan ka e wee site n'ahụhụ si ha ka ha ghara ikwuru Chineke